ekene dịrị chukwu onye kere ụwa niile onye anyị na-ebeku onye anyị na-akpọku onye anyị na-efe na ngọzi na otito chukwu dịrị onye ozi ya bụ onye ndu anyị muhammad sallallahu alaihi wasallam ya na ezinụlọ ya na ndị ya na ha biri nakwa ndị so ha n'azụ tutu oge ikpe ndị igbo ndị ọma ụmụnne anyị anụ nka jisie n'ike unu a na-agbala mbọ anyị abịagokwa ọzọ na iwetara unu ihe omume anyị kwa mbọsị n'ime ọnwa ibu ọnụ a bụ ihe omume ozi ọma islam ọ ka bụkwa nwanne unu nwoke bụ jibril ụzọma ugiri ka nọ n'isi ndu ihe gbasara ihe omume a ọ bụ mụ na nwanne m nwoke bụ harun eze nọ na ụlọ ọrụ nzisa ozi tata ndị igbo anyị anyị ga-aga n'iru n'iwetara ụnụ ihe gbasara nkọwa n'inwe okwukwe n'ime okpukperechi islam nakwa ihe nkọwa gbasara inwe okwukwe n'ihe gbasara otu chukwu chukwu nke onye ọbụla kwesịrị ifere nke ahụ bụkwana sọsọ nyawa na enwere ihe ntụnye nye ya ka nwanne anyị bụ harun gaa n'iru n'ịkọwatara anyị ebe ọ kwụsịrị ụnyaahụ alhamdulilahi rabbil alamin wassalatu wassalamu ala iwad mursalin سيدنا ونبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد ndị Igbo ndị be anyị ndị kwere ekwe n'ụzọ nke Chineke ụzọ al-Islam na ụmụnne anyị niile ebe ọbụla n'ụlọ assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh ọtụtụ na ngọzi nke Chineke duru unu niile o amin ọwụ nkọwata maka otu anyị kwesịrị inwe okwukwe na yanwa bụ Chineke n'ebe Chineke nọ ka anyị na-akọwatara onwe anyị anyị na chineke ka o duo anyị ụzọ na yanwa bụ nkọwata ka onye anyị mkpụrụ okwu anyị ga-eji wee kọwata ya otu o ga-esi wee doo anyị niile anya ka anyị kọwata ya n'ụzọ nke ga-abara anyị n'uru n'ụwa makwa baara anyị n'uru na ụbọchị ikpe nwanne anyị bụ afọ ya bụ muhammad ibnu ibrahim ibnu abdullahi atuwaijiri bụ onye dere akwụkwọ anyị na-agụpụtara unu ihe o dere n'ime ya o ji akwụkwọ nsọ nke chineke na omenala nke onye ozi ya bụ anabi muhammad sallallahu alaihi wasallam akọwapụtara anyị otu anyị kwesịrị inwe okwukwe n'ebe chineke nọ nke akwụkwọ a na-akpọ ya al-mukhtasar al-fiqh al-islami fi al wa sunna nkọwapụta maka okwukwe al n'elu ihe Quran okwu Quran na nkụzi onye ozi nke Chineke bụ anabi Muhammad sallallahu alaihi wasallam ọ na-ekwusị wa subhanahu al-azim la a'zama minhu n'onye bụ Chineke bụ onye ebube alladhi la a'zama minhu onye karịrị ya dị ebube al-aliyi nyanwa bụ onye elu onye nọ n'elu onye ọkwọ ya nọ n'elu karịa ọkwa ọkwa ọkwa onye ọbụla niile alali ala minu onwe onye karịrị ya na ọkwa nyanwa bụ chineke bụ alkebir nyanwa bụ chineke bụ onye dị ukwu chi ukwu otu ndị igbo si akpọ ya aledila akbar minu onwe onye karịrị ya ukwu yanwa bụ chineke bụ arrahman alladhi la arhama minhu yanwa bụ chineke bụ onye kachasị obi ebere yanwa bụ chineke onye kachasị obi ebere o nweghị onye karịrị ya nwee nkachasị obi ebere wa subhanahu alqawi ihe bụ chineke bụ onye nwere ike onye dị ike alladhi khalaqa al-quwwa fi kulli qawi nyawa bụ onye kere ike tinye na-arụ onye ọbụla dị ike na-arụ ihe ọbụla dị ike isi na okwute dị ike ọ bụ chineke kpụrụ ike tinye okwute na-arụ isi na mmadụ dị ike ọ bụ chineke kpụrụ ike tinye mmadụ na-arụ onweghị ihe okwu ike okwute maọbụ isi n'igwe dị ike ọ chineke bụ onye kpụrụ ike tinye n'igwe na tinye igwe na-arụ onweghị otu ike igwe si wee dị otu ike okwute si wee dị otu ike arụ mmadụ si wee dị karịrị ike nke chineke ike nke chineke karịrị ike niile alkọd yanwa bụ chineke bụ onye nwere ike n'ebe ihe nwere ike ime ihe ọbụla aledi khalaqal qudra fi kulli qadir bụ onye kere ekike wee tinye na-arụ onye ọbụla nwere ike ime ihe na mụnwa nwere ike ụbọchị taa mụ na nwanne m jibril isa nwere ike ịbata na ụlọ ọgbasa ọgbasa okwu a bụ chineke bụ onye nyere anyị yanwa ike na mụnwa nwere ike ikwu okwu otu a m si ekwu ya bụ chineke bụ onye tinyere m ya bụ ike na-arụ na mụnwa nwere ike ibili ọtọ wee gagharịa ije bụ chineke bụ onye kpụrụ ya nwa bụ ike tinye m na-arụ na mụnwa nwere ike ilegharị anya hụ ihe niile chineke nyere m ike ịhụ bụ chineke kpụrụ ike ya bụ ike tinye m na-arụ ọ bụghị site na ike aka nke m ka m ji eme ya na m nwere ike ikwu ndụ na arụ m bụ chineke bụ onye kpụrụ onye tinyere m ya bụ ike na-arụ ọ masị chineke wepụ nyanwa bụ ike a sị na harun adịghịzikwa n'elu ụwa ọnwụgo a sị na jibril alaghọkwa a sị na onye ọzọ alaghọkwa ndị mmadụ a na-ala ụbọchị niile maka na chineke bụ onye nwere ike ndụ onye ike ndụ na ike ọnwụ dị n'aka ya huwal onye nwere ike ime ihe ọbụla alladhi khalaqal qudra ike ime ihe nke ị nwere bụ chineke bụ onye kụnyere gị ya na-arụ fi kulli qadir arrahman onye kachasị obi ebere alladhi khalaqa rahma fi kulli rahim onye ọbụla nwere obi ebere bụ chineke bụ onye kpụrụ obi ebere wee tinye onye ahụ na-arụ alalim yanwa bụ chineke bụ onye nwere bụ onye amamihe onye nwere amamihe alladhi allama kulle makhluk nyanwa bụ onye kụziri mmadụ maọbụ ihe ọbụla o kepụtara n'elu ụwa ihe onye ahụ mara amamihe ọbụla anyị nwere n'elu ụwa ọ chineke bụ onye kụziri anyị arozak nyanwa bụ chineke bụ onye bụ arozak onye na-enye ihe oriri alladhi khalaqa jami al arzak wal wal walmaruzukin yanwa bụ onye kere ihe oriri niile uchu na akụnụba niile bụ chineke bụ onye kepụtara ya ma kepụta ndị ori ori ori uchu na akụnụba onye ọbụla onye ori akụ na ụba na onye ori uchu onye chineke nyere akụ na ụba ya ọ chineke bụ onye kepụtara ya onye ahụ mere chineke na-agwa anyị na isiokwu ya mbụ suratul an'am na amaokwu nke nke narị na abụọ gaa ruo na narị na ịtọ ebe ọ na-ekwusị auzubillahi minash shaitani rajim ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه olikukulu sku k ltukuls ohuudkuosou ohuf chinekelikumh awachunu Allah bụ chi unu yanwa bụ Allah yanwa bụ olise n'igwe bụ chi anyị niile la ilaha illa onweghị chi ọzọ anyị kwesịrị ife na-abụghị ọsọ yanwa bụ Chineke khaliku kulli shay yanwa bụ onye kere ihe niile ihe niile dị n'elu igwe ihe niile dị n'elu ala yanwa kere ya fa'buduhu chineke sịrị unu feere ya nwa bụ chineke unu kpọrọ ya isi n'ala wa huwa ala kulli shay'in wakil ihe nwa bụ chineke bụ onye nwere ike n'ebe ihe ọbụla dị nyanwa bụ onye na-elekọrịta ihe niile anya ohuwa huwa ala kulli shay'in wakil la tudrikuhul absar anya na ahụ na ahụta chineke chineke abụrụ ihe iji anya wee hụ n'elu ụwa ma n'ụbọchị ikpe ndị chineke ga-enye nnabata n'ịbanye alaeze nke ya bụ chineke ga-ejiri anya ha wee hụ ya ọ n'ụbọchị ikpe mana iji anya wee hụ chineke n'elu ụwa mba latudrikuhul absar anya anaghị ahụ ya wahuwa yudrikul absar mana yanwa na-ahụ ihe niile onweghị ihe ọ na ahụ wahuwa latif yanwa bụ chineke onye nkasi obi onye obi ọma alkhabir yanwa bụ chineke onweghị ihe ọ na-amahụ onweghị ihe nọ na nzuzo n'ebe chineke nọ ma o pekarịchi ya wahuwa subhanahu al ilah ilahul haq ya nwa bụ chineke ezi chi onye kwesịrị ka a na-efere ya alladhi yastahiqul ibada ya nwa bụ onye anyị kwesịrị ịkpọrọ isi n'ala inye onyinye inye ofufe irubere isi ihe ọbụla sịrị anyị ime anyị mewe ya ya nwa bụ ibada ya nwa bụ ofufe nke ọbụla ọ sịrị anyị rapụ anya rapụ ya ya nwa bụ ibada ofufe ofufe chineke ofufe chineke abụrụ sọsọ ịkpọrọ ya isi n'ala ikpọcha ọrụ chineke isi n'ala ọ sị gị ga egbule mmadụ n'ụzọ ọjọọ ị ga-egbuwe mmadụ n'ụzọ ọjọọ ikwetaghọ na chineke ọrụ chineke isi n'ala ọ sị gị gị nye onyinye were n'uchu chineke nyere gị nye ndị ọzọ chineke na-enye ha iburu uchu niile chineke nyere gị wee kwado onwe gị wee kwado onwe gị onwe nke n'ime ya inyepụrụ e wee nye nye ndị ọzọ kwado ndị ọzọ ma ọ kwado obodo ma ọ bụ dozie obodo ikwetahụ na chineke ịkpọchara chineke isi n'ala ị ga-akọwa iko chineke sịrị akwa na iko ikwetahụ na chineke ịkpọchara chineke isi n'ala ị gaa nwa mmanya chineke sịrị anwụ na mmanya na ịṅụ mmanya bụ ụzọ ekwensu ị ga-anwụwa mmanya ikwetahụ na chineke ikwesịrị chegharịa yọọ chineke mgbaghara ma fee chineke n'ụzọ tosiri ịkpọchara chineke isi n'ala ị na-akpọrọ ya isi n'ala asị ya chine chim chim chim chim aga m ege gị ntị aga m erubere gị isi ihe ọ bụla isi m mee ka m ga-eme ya nwa bụ onye ekwe na-akpọrọ chineke isi n'ala ijisi ike mewe otu ahụ chineke siri gị ime rapụ otu ahụ chineke siri gị rapụ hmm? oh sban ihkalsthikbd whddn sahụ onwe ha onye ọzọ anyị kwesịrị inye ofufe na abụọ ọsọ chineke ikmzth aaa ya nwa bụ chineke rok wjelalhi makana ebube chineke zuru oke maka na mma chineke zuru oke wajamil hisanhi maka na iheoma chineke bụ ihe oma onwe ihe oma karịra ya ọma walahu wahdahu al asmaul husna ezigbo afa niile bụ nyanwa bụ chineke nwe ya wasifat na mkpọkọ afa niile bụ ezi ya nke dị elu mkpọkọ ihe afọ elu bụ chineke so ya bụ onye nwe ya chineke na-agwa anyị n'ime akwụkwọ nsọ ya ọ na-agwa anyị si na suratu shura isi isiokwu nke a na-akpọ ashura na amaokwu nke iri na otu ọ na-ekwuzi ليس كمثله شيء وهو السميع البصير ليس كمثله شيء ihe dịka chineke o nweghị ihe dịka chineke onye kwere aka si na o nweghị ihe dịka chineke ekwesịghị iji ihe ọ ga-ejiri wee wee mere chineke wee mere onye ọzọ ma mere ihe ọzọ lense kemislihi she wahuwa semie yewa bụ chineke bụ onye na-anụ ihe niile ma nke dị n'obi gị ihe ị na-eche n'obi gị na chineke na-anụ ya nke ị na-ekwupụtabe ya mana chineke mara chineke anụgo ya nke ahụ ihe ahụ ị na-eche n'obi gị chineke na-anụ ya ihe ahụ ị kwuru na nzuzo chineke anụgo ya wahuwal basir chineke na-ahụ ihe niile ị gaghị asị na nke a m mere bụ na nzuzo onwe onye nye hụrụ ya egburu m nwa onye dị etu a na nzuzo onwe onye hụrụ ya akwara m iko na nzuzo onwe onye hụrụ ya ezuru m ohi na nzuzo onwe onye hụrụ ya ị maha na chineke hụrụ gị chineke hụrụ gị ma dee ihe anyị niile ị mere ọ bụ ụbọchị ikpe ọ sapụtara gị ya ebe ị mere ya otu isi wee mee ị gaghị agọgharị n'ụbọchị ikpe ahụ wahuwal hakim ọ chineke bụ onye ga-ekpe ikpe onye bi onye nwe okpukpe ikpe alalim ya bụ onye mara ihe niile aledi yafalụ ma yasha ihe ọbụla masịrị ya ka ọ na-eme wayahkum ma yurid otu ọbụla masịrị ya ka ọ na-ekpe onye nwa mere ka chineke na-agwa anyị n'ime akwụkwọ nsịsị ele تبارك الله رب العالمين n'ime isiokwu nke suratul araf na amaokwu nke iri ise na ịnọ ka chineke ji ya gwupụtara anyị oziọma ala lahul khalq ọ chineke bụ onye okike dị n'aka wal amru yanwa onye iwu dị n'aka yanwa onye nwe ike iti iwu yanwa bụ onye ike ike okike تبارك الله تبارك الله chineke bụ onye nwere ọkwa ọkwa dị n'elu onweghị ọkwa karịrị ya rọbụl alamin ya nwa bụ chi ụwa niile alamin ụwa nke mmadụ ụwa nke osisi ụwa nke anụmanụ ụwa nke eluigwe ụwa nke ala ụwa nke ihe ọbụla dị n'elu ụwa ụwa nke ndị mmụọ nsọ ụwa nke ndị mmụọ ọjọọ ụwa ihe niile ụwa dị iche iche rọbụl alamin ohu subhanahu wa ta'ala al-awwal ya nwa bụ mbụ kobla kulishe shay ihe buru ya ụzọ al-akhir ya nwa bụ ngwụcha bada kulishe shay ihe ga-adị ndụ na ngwụcha na-abụghị ọsọ chineke azahir ya nwa bụ mmepe yanwa bụ ihihie yanwa bụ na ọ nọ n'ihihie chineke anọghị na nzuzo azahir folk kulishe onweghị ihe karịrị ya na ide anya albatul yanwa nọ na nzuzo du na kulishe onweghị ihe karịrị chineke na nzuzo alalim yanwa bụ onye na mara ihe niile bikulishe onweghị ihe ọ na-amahọ wahdahu la sharika la onweghị ihe eji atanyere ya onweghị ihe dịka ya ya nwa mere ọ na-agwa anyị n'ime akwụkwọ nsọ ya sị هو الأول والآخر suratul hadid na amaokwu nke ịtọ ka chineke na-agụpụtara anyị otu a huwa al-awwal bụ chineke yanwa bụ mbụ wal akhir yanwa bụ ikpeazụ wazahir yanwa bụ ihe nọ n'elu wal batil yanwa bụ nke nọ n'ala wahuwa huwa shay'in alim yanwa bụ chi mara ihe niile onweghị ihe ọ na-amahụ wa subhanahu al-malik al-haq bụ chi eze eziokwu alladhi biyadihi kulle ihe niile dị ya n'aka ndụ dị n'aka nke chineke ọnwụ dị n'aka nke chineke alaeze bụ n'aka nke chineke ka ọ dị ọkụ mmụọ n'aka nke chineke ka ọ dị kedu ihe na-adịghị n'aka nke chineke wakullu ma siwahu laysa biyadihi shay onweghị onye ọbụla nwere ihe dị ya n'aka maka na anyị gbara aka bata ụwa anyị ga-agba aka laa kedu ihe dị gị n'aka ọ bụ 1 naira 2 naira adịghị n'aka bụ ihe ị na-eji e, e, e ya eme nkonko kedu ihe dị gị n'aka ihe ọbụla iche na ọ dị gị n'aka ị ka arapụ ya wee na ihe ọbụla iche na ọ dị gị n'aka ijighị onye wee bata ụwa anyị gbara aka bata anyị ga-agba aka wee na albatin duna kulli shay yanwa bụ onye nọ n'ala onweghị ihe nọ n'okpuru chineke maka na chineke nọ n'elu kwa onweghị ihe nọ n'elu ya alalim bikulishe yanwa bụ chi mara ihe niile wahdahu la sharika la onweghị ihe eji ya tanyere ya n'ofufe wahuwa subhanahu wa ta'ala khalaqa kulli biyadihi yanwa jiri aka ya wee kee ihe niile wa kullu ma siwahu laysa biyadihi o ihe dị n'aka ihe ọbụla ihe ọzọ niile fatawaja ileghi wada biko biko were onwe gị wee gaa tinye n'aka nke chineke laa sharika laa eji n'ihe ọzọ wee tanyere chineke n'ọfụfe ọ chineke na-agwa anyị sị قل وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير ọ bụ n'isiokwu suratu al imran na amaokwu nke iri abụọ na isii ka na n'otu a mma chineke sịrị anyị jiri ọnụ anyị wee kwupụtasị almalik allahumma almalik mulk ya nwa bụ chi nwee ọchịchị niile ya nwa bụ eze nwee ọchịchị niile tutil mulka mantasha ya nwa bụ chi na-enye ọchịchị ọ na-enye onye ọbụla masịrị ya ọchịchị ịwụ gọvanọ taa ọ chineke bụ ọ masịrị inyere gị nyanwa bụ gọvanọ ịwụ president taa onye nwa bụ chineke bụ ọ masịrị inyere gị president ịhụ chairman of a local government onye nwa bụ chineke bụ onye masịrị inye gị nyanwa bụ ọchịchị ịbụ eze obodo ịbụ igwe na ala ọ chineke bụ onye ọ masịrị inyere gị nyanwa bụ ọchịchị ọchịchị ọ bụla ị hụrụ onwe gị na ya ọ chineke bụ onye ọ masịrị inyere gị nyanwa bụ ọchịchị otanzerolmulkamima tasha o nwere ndị chineke nyere gọvanọ taa echi ọ nara ha ndị chineke nyere igwe taa maọbụ nyere eze taa echi ọ nara ha nyenwa bụ chi na-anapụ ọchịchị o nyere onye ọbụla o nyere ya otu o si wee masịrị ya tanzil mulka mimman onye nwe chineke wa onye na-ebuli elu onye ọbụla masịrị ya wa tuzillu man onye nwe chineke na-ebudata onye ọbụla masịrị ya ebe ọbụla ị nọ n'elu ebuli onwe gị elu eme nkonko ọsọ chineke obudeta gị oge chineke ga-ebudata gị onweghị ihe onye nwere ike ịkwụsị chineke na gị ịnọ n'ọnọdụ ọnọdụ ịnọ taa onweghị ihe onye onye ji gị onye ji gị mere ihe ọbụla ndị mmadụ na-akpọ gị onye nzuzu onweghị ihe ịma onweghị uru ọ bụla ị na-abara e, obodo ọha na eze mana ọ masị chineke o bulie gị elu echi iburu omere ọha iburu ọnwa na-eti ee eh, kedu ya na-ekwe ọnwa na-eti obodo a na-akpọ gị ọnwa eze one of eh, eh, of of onye eji eje eje eje mba afọ eji eje mba ihe na-etuzi gị afọ afọ afọ afọ ọbụla echepụ mgbe ahụ ị na-ata afọ ọ chineke bụ onye masịrị buliri gị elu bidil e khoir ihe ọma ọbụla niile bụ n'aka nke chineke ka ọ dị ya nwa bụ chineke ka anyị kwesịrị ịga ịga na-ayọ ị na-ayọ ya ka onye anyị ihe ọma ihe ọma site n'aka ya ka ala kulli shay'in qadir onweghị ihe chineke na-enweghị ike n'ebe ọ dị agala n'aka ekwensu ịnata ikike agala agwọ ọgwụ ego maka ka e ime inwe ego nwuchu ọgwụ ego ahụ ga-agụ ọ ga-ana ọgwụ mebi ya ịga ana mana nke dị n'aka nke chineke anaghị emebi nke dị n'aka nke chineke anaghị emebi ọ ga-adịrị gị gị wee gaa n'ọdụ ebe ebi huwa wahdahu bụ chineke nye ọsọ naanị ya bụ eze onye nchịkọrịta ụwa niile likulishe alkadir ala kulishe ya bụ onye nwere ike n'ebe ihe niile nọ alalim bi kulishe ya bụ onye mara ihe niile almunaim bi kulishe yanwa bụ onye na-enye ihe niile oriri agụ na-agụ gị yọọ chineke oriri ọ ga-enye gị ego na-akọ gị yọọ chineke ego ọ ga-enye gị uchu na akụ na ụba ọ bụ mmasị gị na ị chọrọ ịlụta nwaanyị dị ga-enye gị enye gị nkasi obi yọọ Chineke ọ ga-enye gị ya ịlụtara ịnọ na be di e, gị na di gị ma ọ gị na nwunye gị na e, nwa yọọ Chineke ya hụ bụ onye na-enye nwa Aga na n'aka ekwensu maọbụ n'aka onye na-abụghọ onye na-abụghọ Chineke ga-ayọwe ya ka onye ọkpanye gị nwa ọ chineke bụ onye na-enye nwa chineke bụ onye na-enye ụmụ ọsọ chineke onye gị otu ọchọ chineke onye gị bụọ ọchọ chineke onye gị nwoke ma ọsọ chineke onye gị nwaanyị otu ọbụla masịrị gị masịrị ya huwa muhit bi kulli shay chineke mara ihe niile alkadir ala o nwere ike n'ihe niile alkahir onweghị ihe chineke onweghị ihe karịrị chineke ike karịrị chineke alwahid almalik li wahid yanwa bụ chineke sọsọ sọ naanị ya yanwa bụ onye nwere ike n'ebe تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير تبارك الذي بيده الملك chineke bụ onye a na-ebuli afọ elu biadihi mulk n'aka ya bụ ọchịchị dị ọchịchị dị n'aka nke chineke ohuwa ala kulli shay'in qadir yanwa bụ nwere ike ebe ihe niile nọ nwere ike n'ebe ihe niile nọ ya bụ chi nwere ike n'ebe ihe niile nọ anyị na ahụ chineke ka ọ nabata ozi ọma nke anyị jisiri ike chineke nyere anyị ike iwetara iwetara unu a na ahụ ya ka onye anyị ike iji ịnụ ntị na ozi ọma nke chineke a ka ya bụ ozi ọma baara anyị n'uru n'ụwa ka ọ barakwara anyị n'uru n'ụbọchị ikpe nwanne anyị nwoke kene dịrị chukwu anyị ekelere chukwu n'otu isi wee kapa arụ kọwatara anyị ihe niile otu isi wee gbalịa kapa arụ kọwatara anyị ihe ọmụmụ nke a anyị na-ayọ chukwu ka o nwee ike inye gị mmata ihe nakwa ka ị na-aga n'iru na-akụzipụtara anyị ihe gbasara ofufe nro na okpukperechi islam ụmụnne anyị otu akọ ọha anyị n'ọnụ n'ụbọchị nke dị taa anyị na-ayọ chukwu ka o nwee ike ime anyị ka anyị ghọta na-amatakwa n'ihe gbasara otu anyị ga-esi wee fee ọfụma ka anyị nwekwana ike iso na ndị a ga-etinye na alaeze ụkwanụ ndị na-ama mbanye ọkụ mmụọ ọ ka bụkwa m nwanne unu nwoke bụ onye ọ dị n'aka ịchịkọtara ụnụ ihe omume nke ozi ọma islam na-asị unu nọsie n'ike kanụ nka na ka Chukwu chekwaa anyị ka o ruo mbọsị ọzọ anyị ga-afụ site n'ụlọ igwe nzisa ozi Capital FM nna si unu ekene nke Chukwu na udo ya dịrị unu niile ka ọ dịba na mbọsị ọzọ